ee eh, ụmụnna ndị abịa steeti a sị nka m bụrụ okpe ekene bịa ka nkenegodo unu daalụnụ ọ bụrụkwa maka gọvanọ anyị ka nji ya wee bịa abịalụ m maka deputi spika house of representative bụ nwanne unu nwoke nọmba sist man in the country anyị na ife okwu gasị ee eh, ọ bụrụ na ị na-anya okwu ka ọ na-ekwu ebe a ife ọ na-akọwa abụ ya ma anọkwa na next Abia state governor election ka ọ bụrụ bụrụkwa Labour Party ga-abụ the governor na onye ga-abụ the next governor of Abia ga-abụ from APC na APC ama alụsị ọlụ Labour Party analụ the glory mana onye nke a na-achị achị n'ọkwa friend ya mana ya gwabugokwu ya na ife gwu ya na nzuzo n'ọkwa ọchịsị ya nke na next one ga-abụ onye apc na a chọrọ ịmụ onye ga-abụ dị gọvanọ kama na ife ọchọ ịmụ abụ na pati ya bụ apc ga-eproduce the next gọvanọ ee eh, nwanne anyị nwoke ka nrapụ ịkpọba gị afa ụwa niile na-ekili gị ee eh, o nwere ife ịgwa anyị mana aga m agba nkịtị ka ụwa niile enugodo ife ikwu fa anụsizi anya ka mụnwa wee kwuo efe bụ uche m daalụnụ will be the last time that um, a Labour Governor will govern Abia State. I say it without missing word. The next governor of Abia State will be APC governor. Yeah, I say it without missing word. So we are friends, yes. Uh, we work together, yes. But I will not be number six citizen of the country and another party will govern my state. The next election of 2027, uh, APC governor will be there. I've told him in person, I've told him publicly and privately uh, that APC governor will be the next governor of Abia State. How it will happen, I don't know, but it will happen. So why are you confident? I'm confident because we are working hard. I'm confident because my government is working hard. The president is working hard. And Abia will repay the president. Abia will repay the president. The president I've given you Saudi Development Commission will be repaid. A president that is appointing Abians into administration will be repaid. A president that is allowing the uh, attraction of uh, dividend of democracy to Abia State will be repaid. We are not ungrateful people. monkey will not work and baboon will chop. APC will not help the state to be strong and then Labour will take the credit. And uh, no, no, no, no, no. APC will determine who become the next governor of Abia State. I don't care about who the person is. But one thing I know is that the party platform, APC, will be the next governor of Abia State. Go and write it somewhere. That we are ready to work for Abia State And we are tired of being outside government, the, center, the, the government at the center. We need to leverage the power of the center to you know, increase the development of Abia State. Uh, he, um, the governor is my friend and he's doing well. Uh, comparatively speaking, um, ndị be anyị anyị anachi ya tago anyị anụsịghị ife niile okwu hmm? ka no n'ọnụ ọnụ m ya from the horses ịnyịnya ekwugo o mere acknowledge na gọvanọ a na-achị kịta na ọ na-eme ọfụma wich na chukwu na ndị enu na ndị anyị animalụ n'eziokwu na ọ na-alụ ọrụ mana ife nwaanyị na-akọwa abụ na onye ga na ọpatifa ga-ewere abịa ka ajọin ọrịa nke fa nwee enwe ife a na-akụ bụ game of nọmba nna ikwuka ife ikwuru amaka ikwuru okwu ka nwa mmadụ ife ịbụ bụ a politician so ikwu anytime ikwulu okwu anyị ga-ege ya as okwu a politician bịa bụrụ onye e nyere nwa ja ya ọkwa na mgbago oni deputy maka itolu oge ịbụ speaker of the house of rep mba itolu oge ya ọ deputy ka ị ga-abụ ịma na ebrugo mm, nọmba 6 na naijiria ka onye igbo klinchita nọmba 6 position na bịa ka onye igbo ahụ wetara nọmba 6 ga na-eweni ọnụ ọ bụ mmadụ ji nọmba 1 jide nọmba 2 jide 3 so anyị anụghị ife niile ikwu ikwulu okwu like a politician ife debe mkpa unu bụ ee eh, ka unu were ka ego niile a na-abịa saịdị unu ka unu welụ ka ọ bụ na unu ka a na-ekwu mana ọ bụrụ na ekwukata okwu development unu anọghọ na ya ekwukata ife ga-abalụ ndị mmadụ ulu unu anọrọ na ya anyị ga-ebido n'isi ebe gị bụ APC na-achị na naijiria as president anyị afụgo ka naijiria dị wee bụrụ na Ifeoma abatakwala na Abia steeti since how many years ịmakwa oge eji kreti Abia steeti wee lue nke anyị nọ Ifeoma izizi na-abịa na Abia steeti o wee bụrụ ife ị na-akọ na ịchọrọ ịma onye ọ bụ ka nkọwa alụghị ọga obodo chọrọ ibini ebini a na-eme ife onye a menwuru ọ bụrụ ife pati menwu na gịnị ka ị menwu asị mmadụ ịbụ ọ bụrụ na ịbụ onye bụ Igbo n'obi ị ga-emekwa statement anọ ife eji amaghị politishan mana abịakwali n'azụ ee ya ka anyị si n'ikwuka ikwuru okwu as a politician maka na ọ bụrụ na agwọ emeghị ife o bụrụ agwọ ụmụazị ewere ya kee nkụ as a politician pati gị adịghị eme ụnyala anọrụzịa ifu nke na-akwado na Anambra steeti next year kịta a ga-eme e, governorship elekshon ana na-ene anya APC na-eme ụnyala ọnwụ ọnwụ gburu nwanne anyị Ifeanyi Ụba mkpụrụ <laughs> obi azụ ike na ndokwa Oh, ewefuru ego na-erezi 70 something ozugbo for apc na anambra ka e wee gbagharịba ife dị na election na apc chọọ ka ọ were anambra anyị na ọkụkọ anọkọtago nye ike ọkụkọ agwụla anyị mana ọha na-eme ụnyala ka ọkụkọ a nwee ike nọgharịa n'ibe kwubu na ọchụ nwa ọkụkọ nwe ada na nwa ọkụkọ nwe nwe nwe ọsọ ọkụkọ nke ya gbaa ọsọ ọgbahọ gị ije ọ gara ọjọọ ọsọ gbakpụrụ ofu ebe maka na obi a ya na ọ nwere ọ bụ na apc bịalụ mmanya ọkụkọ agba ọsọ anambra enwe ike muvuo nke ya bịakwa Labour Party na-etinye aka na anyị gbana ife na-eme bụ ka o nwee ike adịkwuo mụọ efọt mana ọka banyesịa ike enwe ndidi wanye ọ nọgo n'ọfịs o disappointrọ ee mana anyị ada ekwukwe ka unu hapụ ikwu unu ya na-ekwu na-aba mba na-eme ka o nwee onye na-alarụ ụla na Labour Party a ka o stand ya up na onye abịa ife malụ mma na politiks onu otu ikwuru okwu a na ọtụtụ ndị mmadụ ga-atụkwa gị ilo che n'ime ile ama nọ ka ọ na-adị na politiks ha na-eji uche ndị ụka efolo ihe niile ha na ihe mmadụ mere nwanne ya nwanne ya aka banyesị ya nyaa ha ama nọ ka esi eme ya onye na-anụ ife na-ekwusi na-asị nya chee bitu nkịta jee ruo e, oktoba a ga-afụkwa ụnụ ebe ụnụ nọkwa n'ofu tebụl na-akpọ oke nkwụ na-erikọ na-aṅụkọ na amada obi ị na-asị na ndị a afa amarọ na politiks dị iche na religion na efe ụmụnna gị na politiks bụ na onye gị na ya si n'ofu afọ pụta ijoin APC nke a join PDP ọ na-adọbata saịdị PDP nke nwa na-adọrọ saịdị APC na-aba n'eyi ya ekwepụ mmadụ onu na steeti ya na a ga-emezi ya steeti a ga-akwụsịta sti ana-ayọ hei ana-asị na ụmụnne na-aba ga-egbu onwe analụkwe nne ha akpọ ha akpa nkata amacha njakịrị onye ọbụla nakpuo obi ya kwube ihe ị na-ekwu ekwube eh, na-ekwu etu isi ekwu ya kwube kwube kwube na ọnya bụ politiks na nke ka ndị ọ na-arịa ekwu na-ekwu ịgba na ọnụ a mechie emechie ma ọ na-ekwu okwu osibi isi hmm. mana ikpoghe ebe ya na-ekwu okwu ọ dị french kwube okwu na ndị gwara amalụgo eh, okwu ga apatikwa meseji amalụ na ife a na-eme bụ ọ bụrụ nọmba of votes etili ebe a ka a na-akaụntụ na onye na-achịkịta abụ onye grabit snachit ma ya ife niile ama na unu kwuo ya na unu ga-emenwukwu ya mana ife anyị na-ekwu obu na na-ewenata aka ka nwoke anọkata kịta ka obi hapụ ịgbụ ya njọ ka ọ sị na ihe ọ na-eme na ọ na-emezi after na a na-agbụ ya mgba ọ gaghị nna ekwu gọvanọ oti mebe ihe na-eme kụpụrụ ha n'ịgba na ịka banyesịa ya ebu igwe uche ihe anyị fụgo eri oge vụnụ ị na-anya fụ na gọvanọ nke chịsị bife gị nwa na-achị gọvanọ nke onye na-ajụ ndị mmadụ nwee ife ji flyover <laughs> ọ webata dominos na ebe a na-esiri anyị makaroni na ndị oti ọ ya o wetara na-abịa onye nke afọ ife na alụ na a ka achabakwa ọkụ si na achaghị ọkụ nọlụ na ịma na achaghị ọkụ mebi ife na-eme gị na mmadụ ntị neva mind them ọnụ kwulu njọ ga-ekwu mebi ife na-eme after three years na anyị nwa ga-ekwu okwu okwughị nọ na tebụl anyị ọmụbụ eze ụmụ iyo anyị si gị otu ị nọ na gị jide ka iji otis jide ka iji mebe ife ị na-eme asụkwa n'oke oyibo na-eme etu isi eme na anaghị ọghara aka mma nke Anambra next year onwe ofu ọyị nwoke a na-akpọ Emeka Ọfọ mm. anabe n'anya ọbụna ife ọya ekwe anyị ga-ayọbịa ọbụna ọ ga-abịa contest fọ gọvanọship enwere obodo ọbụla chọrọ ịriz kịta ga-achọ onye dị mkpụmkpụ n'ogologo ofu elulu anyị n'enu ụgwọ gọvanọ abịa n'enu ka ịha nwa n'enu hait enyi na-eme na-eme na ọ gbara anyị ghalị anyị nke Anambra ngige na-enye ya ifu ka ọrịa osisi ọ bụ inglish English mana onwe nke a na-akpọ Emeka Ọfọ nwanne m ịnetakwa Emeka Ọfọ ịneta ịbịa ka e were Anambra ma ọ bụ APC ọbụ ọ bụ ọnwa ọkụkọ nke ọbụla ma nke pụtaba Igbo bụ Igbo ya maalụ ụnụ mma a sị nka mgbado anya na Igbo eze onwe